Gistlover wee sị ndị mmadụ na ọ bụ sọsọ ebe a na-ala ọtụkunu ga-afụ na nke ya nwa na onwe ya bụzi slova ga-ewepụta bụ amụ veri dakman man dakman dark man e hụrụ ya oju eju gbaa agba ị na-echekwa nnọọ na amụ ya ga-ahụ one a ị maghị na ọ bụ one ka amụ veri dakman man dị ee nna Gistlover kedu ihe veri dakman man mere gị veri dakman man bụ onye ji ọnụ ya wee sị in 2018 na ihe ọ na-arụ bụ ọ bụ na ịbụ e nwaanyị iwee sị ya na ị chọrọ ịfụ amụ ya ihe ọ ga-eme bụ si amụ ya sendị alụ gị inye 1000 naira as of 2018 na ya bụ ihe oge ọ na-eme ya bụ oge onwe ha ọchịchị oge onwe ha onye enyemaka oge onwe ha 1 naira ọbụla na akaụntụ ya n'oge ahụ ka ọ na-eme ya bụ ihe mana oge o mesịarị wee fụ na ya bụ ihe ọ na-eme bụ ajụ ihe ka ọ bụ ọ kwụsị ya ozigbo ozigbo ọ ya nwazi ka o ruzi tata jislova wee chọzie ka o were ya wee mechie very dark ọnụ veri dark bụ onye onye ọbụla maara na ya bụ onye bụ onye na-akwudo n'eziokwu na onye enunwa bụ onye ekwesịrị inye ezigbo ọkwa n'obodo naijiria n'ihe gbasara nyocha ka ihe si wee dị n'obodo naijiria yanwa ka jislova nọzi wee sị na ọ chọrọ ihe ọ ga-eme very dark ka ọ marụ ma veri dark abụ onye ga-emechinata ọnụ maka ịmaara na kemgbe nụnwa bụ Tuesday Septemba 12 2023 onye a na-akpọ Mohbad nwụrụ na Very Dark bue n'isi wee na-abọpụta ihe dị iche iche a na-asị ndị mmadụ na ọ bụ ebe a ka a ga-enenye anya ma ọ bụ na a chọrọ ịma ihe bụ eziokwu na ndị aka ha dị n'ọnwụ Mohbad ma ọ bụkwa na onye gburu Mohbad ị chọrọ ka anyị mere gị birthday shoutouts announcements advertisement of your products chat us up on WhatsApp tru. plus 2348067841298 yanwa ka very dark man megideziri o wee rue otu ụbọchị ọsị na ọ na-enyokwuzi enyo nwunye Mohbad enyo na-asị ndị uwe ojii na ekwesịrị iji kpụrụ nwunye Mohbad even na nwa anụnwa nwunye Mohbad mụrụ na o na Mohbad mụrụ nwa ahụ nke anụnwa ka very dark man kwụsịzielụ nwanne nwunye Mohbad wee sị ya nwoke na ikwukwu ụdịrị ihe enunwa ọzọ si ka emee DNA test n'isi nwa Mohbad na ọ bụghị nwanne ya nwaanyị amụrụ nwa ahụ na ọ ga-esu uhe for 300 million naira Verydarkman wee sị nwanne nwunye Mohbad na ọ gaghị emechinata ya ọnụ o nweziri ike bụrụ na e nwere ndị jere ije wee kwụọ Gistlovo ụgwọ wee sị ya na si jee bọpụta amụ verydakman ka a mara ma ọ bụ na atụọ amụ ya anụnwa n'efere mba ụwa ma ọ ga-eme very dark man ka ọ malite ịsịzi na ihe dị ojii dị ọcha ma na ihe kwesịrị ịdị ọcha na ọdịzi oji. ojii very dark man na onwe ya ozugbo ozugbo ndị enyi ya gwara ya wee sị ya na ya bụ ọtọ ya ahụ o chefuru echefu na Gslova ejegoje bonitie na o tinyego ya na telegram ya ndị mmadụ wee gbarụ wee na-eje ka ha fukene ka amụ very dark man ha very dark man si na ozugbo ozugbo ndị enyi ya gwara ya maka ihe enụnwa si na ihe anụnwa bụ normal nke ka ọ bụ o kwuo ka ihe si mee na o jibe were akpara ego na o ndị alụ gị inye 11000 na o ji akpara ego wee na-afụ ego o ji eri nri that time mana Gistlover chọziri na ọ bụ o ihe ka ọ mara ma very dakman man a ga-anakpu n'ụlọ wepụ ọnụ n'ikwu ihe ọbụla gbasara ọnwụ Mohbad kedu ihe o ji abụ n'obodo Naijiria ọ bụrụ na ịpụta ka ikwu eziokwu n'ihe na-eme achọba ụzọ a ga-esi wee mechi gị ọnụ Gistlover onye enunwa bụ nwoke ibe gị ka ọ bụ Gistlover ụfọdụ akụkọ ndị ị na-ebu bụ asị ka ha bụ mana onye enunwa bụ very dark man kemgbe ahụ ọ kwụsịrị isendịrị ndị mmadụ ọtọ ya kemgbe ahụ otinyezi tinyezie aka n'ikwu ihe ọ ga-eji wee na-asị ndị mmadụ nekwenụ ka ihe si dị naekwe nke bụ eziokwu gụnwa bụ Gistlover ị bịazie ka imechie ya ọnụ ọ bụ ihe ziri ezi ka ọ bụ kedu ka isi wee fụ amụ dark dakman ọnụnwa na-agagharị na soshal midia kedu ihe ịfụrụ maka ya ị na-akwado ihe enụnwa Gistlover mere ka ọ gbaa amụ very dark man na-anwụ ka a mara ma ga-esi ụzọ ahụ wee mechie ya ọnụ ka ị na-akwado very dark man ka ọ kọntinuo na-eme ihe ọ na-eme n'iji wee na-egosi ndị mmadụ nke bụ eziokwu n'ihe na-eme n'obodo Naijiria